ndị efesọs isi nke abụọ unu onwe unu ka o mekwara ka unu dị ndụ mgbe unu nọ n'ọnwụ site na ndahie niile unu na mmehie niile unu nke unu jegharịrị n'ime ha n'oge gara aga n'ụzọ oge nke ụwa nke a dị ka onye isi nke ike nke mbara eluigwe si chọọ bụ mma ahụ nke na-arụsi ọrụ ike n'ime ụmụ nke ekwenyeghị ekwenye ugbu a ndị anyị onwe anyị niile bikwara obi n'etiti ha n'oge gara aga n'ime agụ ihe ọjọọ nke anụ arụ anyị na-eme ihe niile anụ arụ anyị na echiche uche anyị chọrọ bụrụkwa ụmụ nke iwe dịka esi mụọ anyị dịka ndị fọdụrụ bụkwa ma Chineke ebe ọ bụ ọgaranya na ebere n'ihi oke ịhụnanya ya ọ hụrụ anyị ọbụna mgbe anyị nọ n'ọnwụ site na ndehie niile anyị o mere ka anyị so kraịst dịkọ ndụ ejiwo amara zọpụta unu mekwa ka anyị soo ya si n'ọnwụ bilikọ mekwa ka anyị so ya nọdụkọ n'ebe dị n'eluigwe n'ime kraịst jizọs ka o wee gosi ihe a n'oge niile gaji ịbịa bụ akụ nke amara ya dị ukwuu rinne obiọma n'ebe anyị nọ n'ime kraịst jizọs n'ihi na ọ bụ amara ka ejiworo zọpụta unu site n'okwukwe nke esitekwa n'onwe unu ọ bụ onyinye Chineke o siteghị n'ọlụ ka onye ọbụla wee ghara ịnya isi n'ihi na anyị bụ ihe o mere ndị e kere eke n'ime Kraịst Jizọs ịlụ ezi ọlụ nke Chineke buru ụzọ dozie ka anyị wee jegharịa n'ime ha n'ihi nke a chetanụ na n'oge gara aga unu onwe unu bụ ndị mba ọzọ na anụ arụ ndị ha na-akpọ aha ebighị ugwu bụ ndị a na-akpọ aha obibi ugwu na anụ arụ nke eji aka mee na unu guzoro iche n'ebe kraịst nọ n'oge ahụ ndị e merere ka unu bụrụ ndị ala ọzọ n'ebe ọnọdụ ndị a mụrụ ndị Izrel dị unu bụkwa ndị ọbịa n'ebe ọgbụgba ndụ niile nke nkwa ahụ dị ndị na-enweghị olileanya ndị na-amaghịkwa Chineke n'ụwa ma ugbu a n'ime Kraịst Jizọs unu onwe unu bụ ndị nọ n'ebe dị anya n'oge gara aga unu ka emere ka unu nọọ nso n'ime ọbara kraịst n'ihi na ya onwe ya bụ udo anyị onye mere ihe abụọ ahụ ka ha bụrụ otu ihe onye kwadakwara mgbidi etiti nke ngige ebe ọ bụ n'ime anụ arụ ya ka ọ mere ka iru ahụ ghara ịdị ire dị iwu nke bụ ihe dị iche iche e nyere n'iwu ka ọ wee were mmadụ abụọ ahụ kee otu mmadụ ọhụụ n'ime onwe ya na-eme ka udo dị ka ọ wee werekwa obe ya mee ka ha abụọ na Chineke dị n'otu n'ime otu arụ ebe ọ gbusiri iru ahụ n'ime ya ọ wee bịa zie unu ndị nọ n'ebe dị anya ozi ọma nke udo zikwa ndị nọ nso ozi ọma nke udo n'ihi na anyị abụọ sitere n'aka ya nwee mkpọbata anyị n'ebe nna nọ n'ime otu mmụọ nsọ ya mere otu a unu abụghị ndị ọbịa na ndị na-anọ dịka ọbịa ọzọ site n'ugbu a kama unu soro ndị nsọ bụrụ ndị a mụrụ n'ala unu bụkwa ndị ezinụlọ Chineke ewukwara unu dịka ụlọ n'elu ntọala nke bụ ndị ozi na ndị amụma nke isi nkume n'ime nkuku ntọala ahụ bụ kraịst jizọs onwe ya ọ bụkwa n'ime ya ka ụlọ niile ọbụla a na-ewu n'ụlọ ahụ ebe a na-ejikọ ha nke ọma na-aba ụba wee bụrụ ụlọ nsọ n'ime onye nwanyị onye a na-ewukọkwa unu onwe unu n'ime ya ka unu wee bụrụ ebe obibi nke chineke n'ime mmụọ nsọ